ndewo maazị tinye ọnụ n'okwu eh, nna anyị ukwu ekene dịrị gị o nwere ajụjụ dị onye ọbụla n'obi ee eh, dịka ndị bịara mkparịta ụka na ụbọchị ụka gara aga o nwere ka esi jụọ ya m ga-eji ohere aka ka njụkwa ya bụ mhm. ajụjụ ajụrụ mbọsị a a na-akọwa na onwe ndị si na enwere nke ndị oyibo na-akpọ consensus candidate uh, ọ bụ so na ajụjụ a jụrụ na mbọsị ụka gara aga mgbe na-asị ọ bụ eziokwu na ndọrọ ndọrọ a ga-eme gbasara onye ga-abụ onye isi ọha na eze na enwere uh, onye ewepụtagoro tupu ebido ịdọwa ya bụ ndọrọ ndọrọ nzaba gị gaba n'iru sir jee jụọ ndị mere last ndị Enugu Ndị enwetara uh, president general last kwa ndị Enugu gaa jụọ ihe ha mere onye si na na consensus wuo ihe ọjọọ ya ga-ajụọ ndị abịa ihe ha mere gaa jụọ ndị Igbo nọ na ndị Igbo nọ na Delta steeti mgbe e mere uwechue ha ga-ajụọ ndị ọzọ nke ime ọ dịzi iche ndị Imo sụrụ ụmụ ha adịghị ha 20 pụtara nọ na azọ azọ menabda amadị ihe ọrụ ha wụọ chara m ọrụ rezume ọ chere ha eh, symbol and substance na all the same thing onye na-ekwu okwu ya na ọgwụ bụ consensus wee onye ndị Imo niile okiri ime okiri ime ma fada ha ma everything were werezie CV mmadụ niile legharịcha ya anya full experience full competence full combination of uh, ihe ndị Igbo chọrọ do at least ihe ndị Imo chọrọ do ka ozi ha gwejere ndị Igbo ka emee elekshọn enweghị ihe ọjọọ dị na ya adị m sọ na ndị na-ekwu ihe ọchị ha anọcha ha nga ahụ eh, ndị na-ahụkọrọ bịa kọrọ gị ihe anọ ha nga emere ihe a jụrụ ha ma ekpekwere ha ekpe awụ ha kawọt ekperecha ha dị apụtazie na telivishọn gị na-agwa ha na ekpe ha weta ha nye gị rezume gị nye gị nke m gị na onwe gị aka gị ghọrọ iwu dị onye imo eh, Eh, eh, eh, chere chere ka m gwa gị ọrụ maazị ke nke eche maazị na-achị ọchị ana m achịkwa ana m ọchị ọchị ma broda ana m achị ọchị na-achị bikọs ihe ahụ egwu ụmụaka kewu ajọ mmanwụ ka a na-eti ndị ọzọ na-eti ajọ mmanwụ were ụlọaga na-aga ụlaga ọjọ ebe ajụrụ e m gaa ajụjụ na ndị ike ndị na-elere e, e, e, ndị elepụta anya fọ ndị na ndị Takosa Jakasa ọwụ Edwin Clark ụmụaka na-amachita m na a eji m ozi eji na-ezi ozi Ebiko um, na o dere gị ịzaala enwe m ajụjụ ọzọ m chọrọ tupu m enyefe nwanne m nwoke n'aka eh, prof anyị anụgo um, nna anyị eh, chief John nwodo ọtụtụ ugboro ugboro ka o kwugoro na o nwere ego ndị gọvanọs kwesịrị ịna na-eweta nke ọ sị na ọ bụ 1 million n'ọnụ ego Naịjirịa every month ka ewelu edozi ọha na eze ka ewelu na-ejelu igbo ozi mana ọtụtụ ugboro ka o kwugokwara ego a ekwesịghị na-eweta na onweghị na ọtụtụ ndị gọvanọ ara eweta ya and okwugokwana ya nke onye ọbụla n'ugo okwugo ya ugboro ole ma one ajụjụ wee bụrụ ọ bụrụ na ndị igbo arọpụta ka ị bụrụ onye isi ọha na kedu ihe ị ga-eme iji nneba anya na ego a ga-eji na-ejeru igbo ozi ọha ga-eji na-ejeru igbo ozi agaghị abụzi ihe ndị gọvanọ ga-eji wee na-emekpa ndị na-achị ọha eze ahụ ihe eh, kwuru dị mma ihe kwuru dị mma ndị gọvanọ ụfọdụ na-enye ụfọdụ ada enye kwa ihe ịkwuru nwodo kwuru ee eh, any group amadị m details But dị m na one lesson you learn in diplomacy and the, perhaps the greatest uh, uh, lesson Uto, make your opponent work for you by convincing him or her about the validity of what you require. Again, don't ever pretend. Don't ever overrate yourself. If you overrate yourself and you come to ask me for something, I know what I will do to you. Sometimes I can treat you with contempt. Oh, yeah, in a okay, Gina Haga partner. being pertinent does not mean superiority complex. Gị na gọvanọ gị ga partner in progress for Igbos simple ka ihe na-akwarelụ ihe ahụ ọ nwere personality conflict nwụrụ ihe a enwedị gọvanọ m ga-asị tụọ 1 million ọ ghara atụ ime million mgbe ya tụọ 1 million ọ ga-atụ 2 depending on ka i siri gwa because enwedị ihe karịrị mmadụ na mkpa dan achị na ejere e, e maka ochie agafere okwu agha hmm. diplomasi ihe eh. niile na-eche n'ala Igbo ihe niile na-eche na. Ihe niile na-eche n'ala Igbo ihe m na-ekwu m na-ekwu ka okere ime ala m ekwu ka ụmụaka hmm. ihe niile na-eche na Igbo wo njikwere kara gị ịkara m njikwere kara gị ịkara m ọ wụrụ ihe na-eche ebe ị nọ na telivishọn na ahụ amaghị mma owudị mfrend niile ga-alaiki ga-enọrọ na ya ihe owo dụrụ m anya ire ụka n'ụlọ ka ihe nwere na gọvanọ amatụli 1 million o zuru ihe ọ na-eji agba fuel ọ ga-atụ 1 million bụta ọ matụ ya ma ọfụ ka i chere na-eme itiriti ya with contempt o tiriti gị with contempt am not such a fellow I have a different kind of agenda it will be involving it will be collegiate it will be positively for everybody to share onye jụrụ mazi ihe oge jụọ Um, but it will be in public good uh, ihe nna chịkọrọ gị gọvanọs a uh, gọvanọs anyị wụ ndị ha wụ ha niile na anyị niile nwụrụ ihe united anyị grif grif united ndị Igbo ọbụla ebe ha nọ so ị na-ekwuzi na adịghị iche dị iche ọ gwa butere ya nna a sị na onye atụọlụ onye egwuolu n'anya ọ maghị na abụọ ya ntọ gaghị ama ihe ị kọwara anyị aghọtala ya ọkwanụ agha uche etu isi kọwakwana ya anyị ghọtara ya m ga-ejizi ohere aka nhabakwa nwanne m nwoke bụ dr oke ikechukwu n'aka Eh, ndewo maazị ndewo